AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-eji wee nwee nnọkọ ohere nke anyị ga-eji wee leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa bịala igbo ọma onye mụ na ya na-ezukọ n'ụbọchị taa nwanne m nwoke nwanne m nwaanyị eji m obi ụtọ na-anabata gị na ohere ọma nke anyị nwere n'ụbọchị taa iji leba anya na ntụgharị uche nke ukwuu nke ezinụlọ isiokwu nke anyị na-atụgharị n'ụbọchị taa bụ nke e dekwasịrị nne ịbụ isi nne ịbụ isi amaara m na ị ga-echeta na anyị emeela ka o anya sị na nne na nna bụ ndị pụrụ ịtụ ụka n'ezinụlọ bụ ndị ike nke nchịkọta na ịhazi ezinụlọ dị n'aka ya mere ezinụlọ ọ bụla nne pụrụ ịtụ ụka nne nwere ikike na ngalaba nke anya ya kwesịrị iru ọ dịrị akụkụ ndị di ya ga-ele anya ya sị nwaanyị m pụrụ ileba anya n'ọnọdụ dị otu a ma lee anya gị onye mụ na ya na-atụgharị uche n'ihi na nne nwere ikike nke ịtụ ụka n'ihi ọnọdụ ya dị ka onye nne ị maara na o kwesịrị ka ụmụ ya hụ ya n'anya o kwesịrị ka ụmụ ya rubere ya isi o kwesịrị ka mgbe ọbụla o nyere ndụmọdụ ka e were ya mee ihe n'ihi na nne bụ isi n'ezinụlọ ahụ ma mgbe ụfọdụ anyị achọpụtasị na n'ihi na nne lere anya inweta nkwanye ùgwù dị otu a site n'aka ụmụ ya ọ pụrụ iduba nne ime ka ihe siere ụmụ ya ike na mgbe ụfọdụ ọtụtụ ndị nne na-eme ka ihe siere ụmụ ha ike n'ihi na ha hụwo onwe ha dị ka isi n'ezinụlọ ahụ otu ọ bụla ha chọrọ ime ihe ka ha ga-achọ ka esi mee ihe ahụ ana m achọ ime ka anyị matasị na ndị nne mgbe ụfọdụ na-eji ikike nke nzuzo na-ahazi ịbụ isi ha n'ezinụlọ ha gịnị bụ ikike nke nzuzo ama m na ị ga-achọ ịmata ikike nke nzuzo ndị bekee na-akpọ ya witchcraft olee otu ọ na-esi alụ ọlụ ọ na-alụ ọlụ ị gaghị ama ihe na-eme n'ezinụlọ gị ị pụrụ ịbụ onye obi ya dị ọcha onye zara nwaanyị gị ahụ onye zara enyi ya ahụ ma nwaanyị dị otu a pụrụ ịga n'azụ nata ike site n'aka mmụọ ọjọọ si otu a ka m chọrọ ka ọ dị n'ezinụlọ a ihe m kwuru ọ ga-eme gị onye mụ na ya na-atụgharị uche ịma na nke a na-eme eme ọ dị ụmụ nwoke ụfọdụ ị na-ahụ agwa ha na-akpa egosi gị si n'ezie nke a gbaa aka ọ dị ụmụ nwaanyị pụrụ ịgasị ihe ọ bụla m mepere ọnụ kwue ka a ga-eme n'ezinụlọ a ihe m kwuru ka nwoke a ga-eme ihe anyị na-ekwu okwu ya bụ na ọ na-ewe naanị ịmara Chineke tutu mmadụ enwe ike kpaa agwa nke ziri ezi ọbụnarị mgbe ọ nwetara onwe ya n'ọnọdụ nke ịbụ isi ọ bụrụ na ị chọrọ ka ihe anyị na-ekwu n'ụbọchị taa doo gị anya nke ọma achọrọ m ime ka ị mata sị na ihe anyị na-ekwu okwu ya maọ bụ onye bụ nne iji ikike nke mmụọ ọjọọ iso ụmụ ya ịtụ ụka n'ezinụlọ ya na-apụtakarị ihe mgbe ụmụaka garuru ịlụ di ma ọ bụ ịlụ nwaanyị mgbe nwatakịrị nwoke ga-asị onye a bụ onye m chọrọ ịlụ maọbụ nwatakịrị nwaanyị asị onye a bụ onye m chọrọ ka ọ lụọ m ọ bụrụ na onye ahụ bụ mmasị nke nwa okorobịa maọbụ nke nwa agbọghọbịa dabara nne ya n'obi m hmm, ihe ga-aga nke ọma ma ọ bụrụ ebe ọ dabaghị nwaanyị ya n'obi gị onye mụ na ya na-atụgharị uche nramahụ dị nwaanyị a pụrụ ịgbapụ aka si ebe ọ bụ na mmụnwa bụ nne gị nsị gị na-achọghị m ka nwatakịrị abata n'ụlọ a gị si ọnwụ sị na ọ ga-abata ka anyị lewe n'ihe ga-eme mgbe nwaanyị na-ekwu okwu n'ụzọ dị otu a gị onye mụ na ya na-atụgharị uche lezie ya anya lezie anya n'okwu ekwupụrụ n'ihi na ọ dị ihe kara ya obi ndị a na-aga n'iru ịzọgide ụkwụ n'okwu a nke ha kwubiri gaa njem so ya bịa lee ebe nramahụ narị ibe elu mụ na gị anyị nwere n'okwukwe ebe ka okwukwe mụ na gị dabere lee anya na mgbe gara aga tutu m akọrọ anyị otu akụkọ ka akụkọ nke a bute ụzọ ọ dị otu nwaanyị nke anyị zutere na nso nso a gịnị mere nwaanyị a dabara n'aka onye na-elekọta ya anya onye ya na ya dị na mma onye na-emere ya ihe ọ bụla nke ọ chọrọ ma nne ya bụ onye bịara nwee anya ukwu n'ezinụlọ ahụ emechaa ya bịa doo anya na mgbasasị nke ezinụlọ ahụ si nne ya n'aka ịpụrụ ịsị nke a na-akọ ọ bụ ihe a o si otu ole mata olee otu anyị si mata nwaanyị bịara rịọ arịrịọ rịọ mgbaghara ka o doo gị anya na ọ bụ otu anyị si mata mgbe mmadụ ji ọnụ ya kwuo ihe o mere ị ga-asị na ọ bụghị ihe o mere n'akụkụ nke anyị chọrọ ileba anya ọzọ ka m emee ka o dotuo anyị anya nwa okorobịa bụ onye nọ na nramahụ ọ maghị ihe na-eme ya dị ka o si kwupụta ya ọ na-eme ka anyị mata sị na ibi ndụ na nkọcha bụ na ịga na-ebi ndụ nke na-apụghị ido gị anya nke ị na-apụghị ịghọta ihe pụrụ ị na-agara gị nke ọma ma ị ga na-enwe mgbakasị nke obi ị ga-abụ onye na-enweghị olileanya nwoke nke anyị na-ekwu okwu ya gị onye mụ na ya na-atụgharị uche bụkwa onye ụkọchukwu bụkwa onye nwere ikike nke a na-eji egboro ndị ọzọ mkpa bụkwa onye na-eme nke ọma n'ihe niile nke ọ na-eme ma n'ọnọdụ ndị a niile nwoke anyị nweghị afọ ojuju nramahụ narị ibe ya elu nwunye ya na ụmụ ya onye rịapụ ibe ya arịa onye na-edosa nke ibe ya sị ịgwakwara m agwa otu a ka nrịrịa si na-emekpọ nwoke a ọnụ ụkpa ụbịam sochi nwoke azụ nwoke enweghị ike palite otu ihe na ndụ ya mezuo ya ọ bụ mgbe o ruru ebe ọ ga-eru ọkụ anyụọ achịsa ọwa nwoke a bụ onye maara sị na Chineke kpọrọ ya ọkpụkpọ oku nke dị ukwuu nke pụrụ ime ka o nwee ọṅụ ma nweekwana ike mee ihe ahụ nke Chineke chọrọ ka ime ka ọnọdụ gị gbagharịa ọ pụghị ime ya gịnị ka anyị na-ekwokwe anyị sị na ọ dị ndị nne na-aga sị lee otu m chọrọ ka ihe a dị mere m ya ewere ikike nke mmụọ ọjọọ mee ihe a dị otu ahụ lee anya na gburugburu gị n'ụbọchị taa ị ga-ahụ ezinụlọ bụ ihe ọ bụla emere ọ na-aga n'iru gịnị ka ị chere na-eme ebe ahụ ma ileruo anya ala gaa hụ na nkọcha dị ebe ahụ ọ dị ndị na-asị ezinụlọ a apụghị ịhụ ihe Chineke agaghị ekwe ka ọ bụrụ oke gị ọ gaa abụ oke m gị onye mụ na ya na-atụgharị uche otu a ka nwoke a si bụrụ onye na-ebi ndụ na nkọcha nke a bụ naanị mpaghara nke onye nwoke ụbọchị na-abịa bịa ka anyị leba anya n'akụkụ nke nwaanyị alụbatara n'ezinụlọ a ezi nwa chineke ọma na-ege ntị anyị ga-anụ abụ ọma n'olu ndị Seventh Day Adventist Church Choir ọvụma ma asaa ma nabatakwa onye mgbasa ozi pete Ikonta onye ga-ewetara anyị ozi ọma nke pụrụ iche anyị ji obi ụtọ na-ekele chineke na ndụ onye okenye eze nlewemchi onye wetara anyị ndụmọdụ nke ezinụlọ anyị na-arịọ ka ịhụnanya chineke la ya bara gị na ezinụlọ gị ụba n'aha jizọs amen ezi enyi m mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na agbagojugị anya ịchọrọ ka anyị leba anya gbalịa kọrọ na ekwentị na 0706 363 7224 0706 363 7224 maọbụ gị detara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at yahoo dot com at yahoo dot com ma ọ bụ awrnigeria at gmail dot com at gmail dot com ugbu a ka anyị ga abụ ọma ama m na ọ ga-ewuli mmụọ anyị

Amen. onye udo na amara chineke nọnyere ndị Seventh Day Adventist Church Choir ọvọma masa na-abụ ọma nkunu nyere anyị n'ụbọchị taa abụ nke na-ewuli mmụọ anyị unu emeela ezinwa chineke ọma na-ege ntị mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-erute anyị nso mara na ị nwere ike ịkụrọ anyị n'ekwentị na 0706 363 7224 0706 363 7224 ka anyị nọ nwayọọ ma nọkwa n'ekpere mgbe anyị ga-anabata onye mgbasa ozi nwa Chineke tere mmanụ onye ga-enye anyị ozi ọma nke pụrụ iche mmadụ niile ndị na-ege ntị onye nwe anyị gọzie unu aha Jizọs isiokwu anyị n'ụbọchị nke taa bụ ikwere nke a ikwere nke a anyị ga-ewere ihe ọgụgụ anyị na akwụkwọ jọn isi iri na otu amaokwu iri abụọ na ise rue na iri abụọ na isii akwụkwọ jọn isi iri na otu amaokwu iri abụọ na ise rue na iri abụọ na isii ka anyị kpere chineke onye nwe anyị mehapụ anya anyị abụọ ka anyị wee legide oke ihe dị iche iche nke dị na akwụkwọ nsọ gị biko gọzie mmadụ niile bụ ndị na-ege ntị n'oge a ka amara gị bara ha ụba gọzie ha n'aha jizọs onye nwe anyị amen ikwere nke a bụ isiokwu anyị akwụkwọ jọn isi iru na amaokwu iri abụọ na ise jizọs sịrị ya mụ onwe m bụ mbilite n'ọnwụ na ndụ onye na-ekwere na m ọbụna ma asị na ọ nwụrụ anwụ ọ ga-adị ndụ ọzọ ọzọ onye ọbụla nke na-adị ndụ nke na-ekwerekwa na mụ ọ gaghị anwụ ma ọlị ruo mgbe ebighị ebi ikwere nke a otu akụkọ dị nke mere na obodo Jerusalem ndị na-eje ozi garutere ala Jerusalem n'otu ụbọchị ha wee garute nso n'ebe ahụ eliri Jizọs n'ihi na ọtụtụ ndị mmadụ na-aga n'ebe ahụ site n'ụbọchị ruo n'ụbọchị ịga ahụ ebe e liri jizọs n'ụbọchị nke a nke anyị na-ekwu okwu ya ọtụtụ ndị mmadụ rutere n'ebe ahụ ma ọ dị otu oke ibiri nwoke onye gara ebe ahụ nwoke ahụ adịghị anụ ihe nke ọma ngwa ngwa o rutere n'ebe ahụ o wee jụọ ajụjụ sị gịnị ka ihe ndị a pụtara gịnị na-emekwa n'ebe a otu onye nọ ya nse wee sị ya ebe a bụ ebe e liri jizọs ngwa ngwa onye okenye ahụ agba ọsọ gbabala ime ili e, nke ghokwara ọnụ ọ nọdụkwara ọdọ n'ebe ahụ o wee pụta ngwa ngwa ọ pụtara o wee welie olu ya tie mkpu sị a ebe a dị mma o ebe a bụkwa ebe kwesịrị ekwesị ka mmadụ ọbụla bịarute gị onye na-ege ntị gịnị bụ isiokwu anyị nke ụbọchị nke taa isiokwu m bụ na ya adịghị efe chineke onye nwụrụ anwụ anyị na-efe chineke onye dị ndụ ebighị ebi n'ihi na ili nke jizọs kraịst bụ ili nke ghọrọ ọnụ ọ nọghị n'ime ya dị ka ndị mmụọ ozi gbara mary magdalene ama n'oge ochie ngwa ngwa ha rutere n'ebe ahụ n'ụtụtụ mbilitere ọnwụ ha mere ka ha mata na jizọs anọghịla ebe ahụ na ili jizọs ghere oghe pụtara na anyị onwe anyị na-efe chineke nke dị ndụ ọ bụghị chineke nke nwụrụ anwụ ọtụtụ ndị mmadụ n'ụbọchị nke taa na-eche na chineke abụghị chineke ma n'eziokwu ili ya na-agwasị anyị ike sị na onye nwe anyị dị ndụ ọ ga-adịkwa ndụ ruo mgbe niile ebighị ebi n'ihi na ya onwe ya sị abụ m mbilite n'ọnwụ abụkwa m ndụ onye ọbụla nke na-ekwere na m ọbụna sị na onye ahụ nwụrụ anwụ ọ ga-adị ndụ ọzọ nke ahụ bụ akụkọ nke ọ kọrọ gbasara "Lazarus" ị kwere na nke a na ọ bụla ndị na onye ọbụla nke kwere na jizọs kraịst a sịkwa na onye ahụ nwụrụ anwụ onye ahụ ga-adị ndụ ọzọ dị ka oke mmadụ ahụ sịrị na ịgarute nso n'ili jizọs kraịst bụ ihe kwesịrị ekwesị ka onye ọbụla mee otu a ka anyị na-akpọrute gị nso n'ebe ahụ nke liri jizọs ọ bụ ezie na gị onwe gị abụghị ya ma site n'anya nke ime mmụọ gị ị ga-ahụ na jizọs bụ onye dị ndụ ebighị ebi ọ nọkwaghị n'ime ili ahụ ya onwe ya bụ onye nọ n'aka nri nke chineke ya onwe ya bụ onye na-eguzo n'ihu nke chineke n'ụbọchị nke taa ee ya onwe ya na-adị ndụ ebighị ebi na amaokwu nke iri abụọ na isii ebe ahụ na-atọ ụtọ nke ukwuu nke ọ sịrị ọzọ onye ọbụla nke na-adị ndụ nke na-ekwerekwa na mụ nke na-ekwere na jizọs kraịst ọ gaghị anwụ ma ọlị nke ahụ na-atọ m ụtọ n'ihi na okwukwe m bụ na onye ọbụla nke kwere na jizọs kraịst nke dị ndụ ọ gaghị anwụ ma ọlị ma onye ahụ ga-ebi ndụ ruo ebighị ebi n'ihi na okwu chineke bụ ee na amen onye ọbụla nke kwere na jizọs kraịst o nwere ndụ ọhụụ n'ime ya ndụ ochie agabigawo ihe ọhụụ ka e nyekwere ya dịka onye nwe anyị na-ekwe anyị na nkwa na akwụkwọ matiu isi iri abụọ na asatọ amaokwu iri abụọ ọ na-asị mụ onwe m ga-anọnyere unu ruo oge niile mụọ onwe m ga-anọnyere unu n'ezie n'ezie gị onye na-ege ntị chineke na-anọnyere gị n'ọlụ gị chineke na-anọnyere ụmụ gị mgbe ha na-eme egwuregwu ha chineke na-anọnyere gị mgbe ị nọ n'ụlọ ọgwụ chineke na-anọnyere gị mgbe ị na-agụ akwụkwọ gị gị onye bụ nne gị onye bụ nna chineke na-anọnyere ụmụ gị n'ebe ọ bụla ha nọ ee nke a bụ nkwa chineke nke a na-apụta ìhè n'ihi na jizọs anyị bụ onye dị ndụ ọ na-enye anyị ọṅụ icheta na anyị onwe anyị bụ ndị na-efe chineke nke dị ndụ ọ bụghị chineke nke nwụrụ anwụ o kwesịrị inye gị ọṅụ n'obi gị n'ihi na ọ bụrụ na chineke bụ nna gị chineke na-anọnyere gị kwa ụbọchị ọ na-ahụ ihe ihe ọ bụla nke gị onwe gị na-eme ya mere gị onye na-ege ntị ị kwere na nke a ọ bụrụ na ị kwere na onye ọ bụla nke kwere na jizọs kraịst asị na-adị na ọ nwụrụ anwụ ọ ga-esi n'ọnwụ bilie ka obi tọọ gị ụtọ n'ihi na ọ dịghị ihe ọma ọbụla nke ga-eme n'akụkụ onye ọbụla na-abụghị na onye ahụ ga-esi n'ọnwụ ya bilie ọ dị ọtụtụ ọnwụ nke ụmụ mmadụ na-anwụ n'ụbọchị nke taa ọ bụ ezie na ha bụ ndị dị ndụ ma ọnwụ dị iche iche dị n'akụkụ anyị ma onye nwe anyị na-ekwe anyị nkwa sị onye ọbụla nke kwere na m ọ dịghị ihe ọbụla nke ga-eme ya n'ihi na chineke na onwe ya etiela aka n'obi sị mụọ onwe m ga-elekọta onye ọbụla nke kwere na ya gị onye na-ege ntị kwere na jizọs ka ihe dịrị gị na mma kwere na jizọs ka o leta ezinụlọ gị kwere na jizọs ka o leta gị ebe ị na-agụ akwụkwọ gị kwere na jizọs ka o leta gị ebe ị na-eme ihe egwuregwu niile dị iche iche kwere na jizọs ọ bụla na gị onwe gị nọ n'otu ọrịa n'oge a n'ihi na jizọs na onwe ya ga-eme ka ị dị ndụ jizọs pụrụ ime ka arụ gị sie ike jizọs pụrụ ime ka asị na-adị na ịnọ n'otu ọrịa nke ga-eduba n'ọnwụ ị gaghị anwụ ma ọlị n'ihi na ndụ ebighị ebi ka o kwere anyị na nkwa ya onwe ya bụ onye na-ekwe nkwa ya onwe ya bụ onye na-emezi ya ya mere n'ụbọchị nketa gị onye na-ege ntị anyị na-arịọ ka okwu ndị a dịrị n'ime gị dị ka ọ dị n'ime anyị na onye nwe anyị ga-emezi ihe nke ya onwe ya kwere anyị na nkwa dịka anyị na-emechi ana m arịọ ka ịhụlata isi ka anyị kpere chineke onye nwe anyị anyị na-ekele gị n'ihi okwu gị ka ha rabụ mmadụ niile ndị gere ntị n'okwu gị taa ndị kwere kwere na gị biko onye nwe anyị mezuo okwu gị ahụ ha nke gị onwe gị si na onye ọbụla nke dị ndụ nke kwere na gị ọ gaghị anwụ ma ọlị kama ọ ga-enwe ndụ ebighị ebi kwee ka mmadụ niile bụ ndị gara anyị n'ụbọchị nke taa nwee ndụ ebighị ebi site n'aha gị n'aha jizọs onye nwe anyị mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-erute anyị nso ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya ezi enyi m rutena anyị nso n'ụzọ dị otu a awrnigeria at gmail dot com awrnigeria at gmail dot com maọbụ awrnigeria at yahoo dot arnigiria at yaho com mara na ị nwere ike ịkụrụ anyị n'ekwentị na 0706 363 7224 nwa Chineke ọma na ntị gee ozi ọma nke taa na www.awr.org gị tinye asụsụ Igbo ohere ọma ka anyị ji na-ekele onye mgbasa ozi Peter Ikonta onye wetara anyị ozi ọma nke pụrụ iche ma na-arịọ ka ngọzi na amara na ya nke Chineke bara ya ụba n'aha Jizọs amen gị onye gere ntị ka udo Chineke chịa n'ime ezinụlọ anyị n'aha Jizọs amen imeela Chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe woo